AWR Adventist World Radio redio nke ndị na-ele anya ọbịbịa abụọ nke Kraịst n'ụwa niile olu nke okwukwe nye mụ na gị n'ezie ana m anabata gị gị onye na-asụ asụsụ Igbo wee na-asịkwa gị ị bịala ee ezigbo ohere ọzọ apụtarala mụ na gị n'ụbọchị nke taa gị nwanne m nwoke nwanne m nwaanyị ụmụ chineke dị mma unu abịala ezigbo ohere ka anyị ga-ejiwe nwee nnọkọ ohere nke anyị ga-ejiwe eji leba anya n'ime ndụ anyị gị onye na-ege ntị chetakwana ọbụ maka ọdịmma nke mụ na gị otu anyị ga-esi wee bihe ezi ndụ n'ime ụwa nke a maka etoke na ala eze chineke mgbe ọ ga-abịa nke ugbo abụọ ya mere n'ụbọchị taa anyị na-ewetara gị okwu nke ndụmọdụ nke ezinụlọ na akwụkwụ nke ndụmọdụ nke sitere na akwụkwọ nsọ ị ga-anụ abụ dị iche anyị ga-eme ka dịrasị anyị doo gị anya n'ụzọ dị iche iche ka ọ na-adịrị gị mfe ịrute anyị nso n'ụzọ ọ bụla isi chọọ ọ ka bụkwa nwanne gị Rosemary gowany Lawrence ka gị na ya na-anọkọ ndewo dịrị gị nwanne m nwoke nwanne m nwaanyị onye mụ na ya na-anọkọ n'ụbọchị taa ka onye nwe m gọzie gị ka onye nwe m na-edu gị n'ihe ọ bụla nke ị na-eme ka udo ya chia n'ime obi gị n'ezie anyị abịala n'ụbọchị taa na ohere ọma dịka nke a enyi ọma na-ege ntị ileba anya na ntụgharị uche na okwu nke ezinụlọ biko kpọkọta ndị ụlọ gị ndị enyi anyị ndị ikwu na ibe ndị agbata obi anyị onye ukwu onye nta okoro na agbọ biko bịa ka anyị wee zukọ ma keta oke n'ihe omume nke dịịrị anyị n'ụbọchị taa igbo ibe m ndewo ana m ekele gị na-anabata gị n'ohere ọma nke anyị nwere n'ụbọchị taa iji leba anya ma tụgharịa uche n'okwu nke ezinụlọ ka Chineke m nọnyere gị ka Chineke m gọzie gị ka Chineke m mee ka ihe gbara gị fere gị nwanne m nwoke nwanne m nwaanyị onye mụ na ya na-atụgharị uche ana m asị n'ụbọchị taa Jehova ga arapụ gị ọ ga arapụ m ọ ga arapụ anyị n'ọnọdụ ọ bụla wepụ ụjọ n'ime gị ma tụkwasị Chineke obi n'ihi na chineke anyị bụ onye kwesịrị ntụkwasị obi n'isiokwu nke ụbọchị taa arịrịọ ka m na-arịọ anyị ka anyị jiri eziokwu na-eme ihe ka anyị jiri eziokwu na-eme ihe n'ezinụlọ anyị na gburugburu ebe anyị bi n'ebe ọ bụla nke anyị nwetara onwe anyị ka anyị were eziokwu na-eme ihe ka a mara anyị dị ka ndị na-eguzo ma dabere n'eziokwu ndị na-enweghị aghụghọ nke a pụrụ ịchọpụta n'ime anyị ọ na-eme ka onye anyị na ya na-emekọta ihe zara anyị ahụ ọ na-eme ebe ọ bụla kpọtara anyị aha obi atọ ndị mmadụ ụtọ ndị mmadụ enwe mgbasa ahụ lee anya mgbe gara aga ọ dị otu nwoke nke chọtara ụlọ kwụọ ụgwọ ụlọ ahụ ya na ezinụlọ ya kwaba n'ime ụlọ ahụ ngwa ngwa afọ na-agbagharịa onye ụlọ dị n'aka ya bilie bịakute ya bịasị ya na emeela ka ụgwọ ụlọ a rịa elu ya jụọ ya ọ bụ ego ole ya akọrọ ya n'ihi na nwoke a ụlọ ahụ masịrị ya ọ dịghị nramahụ ọhụrụ n'ime ya ya wepụta ọnụọgụgụ ego ahụ were kwụọ ngwa ngwa afọ abụọ na-agbagharị onye na-elekọta ụlọ bịakwasị ya na-eweliela ọnụ ụlọ a elu ike agwụ nwoke ọ maghị ihe ọ ga-eme mgbe nwaanyị ya ji lee anya hụ ụdị ọnọdụ nke di ya nọ na nramahụ nke di ya nwere nwaanyị agbagharịa gbazite ego were bịa nye di ya ka ọ kwụghachi ya mgbe ọ kpatara ya nwoke wekwara kwa ụgwọ ụlọ ahụ n'ezie ngwa ngwa afọ abụọ ọzọ na-erute onye na-elekọta ụlọ abịakwa si ya eweliela ụgwọ ụlọ elu nwoke ji wee para anya koo n'elu ọ maghị ihe ọ ga-eme ya si ya biko enyi m mee ka m mata onye nwe ụlọ a ka m nwee ike garuo ya nso ka mụ na ya tụgharịa uche n'ihe ndị a onye na-elekọta ụlọ sị tụfia kwa nke a pụọ omume nwoke rịọ aka rịọ ihe ya sị na ọ gaghị eme ka ọ mata onye nwe ụlọ a nwoke bido si nwee imi n'ala ịchọ ụzọ ga-esi wee mata onye nwe ụlọ ahụ gị nwanne m nwoke nwanne m nwaanyị onye mụ na ya na-atụgharị uche nchọpụta nke nwoke a chọpụtara bụ nke kụrụ ya na nsọ jụọ ọnụ m n'ụzọ dị aṅaa ị maara na enyi m nwoke chọpụtara si na ọ bụ nwunye ya bụ onye nwe ụlọ ahụ nke obi m na-ajụ gị ajụjụ n'ụbọchị taa ọ bụrụ gị chọpụtara ihe dị otu a gịnị ka ị ga-eme gị nwaanyị mụ na ya na-atụgharị uche ọ bụrụ na achọpụta ihe dị otu a gịnị ka ị gara agwa di gị ka m na-atụgharị uche n'okwu a ọ naghị ekwucha idom anya n'ihi na ajụjụ mbụ nke gbabatara m n'obi bụ ọ bụ gịnị kpatara nwaanyị a emeghị ka di ya marasị na ọ bụ ya nwa nwe ụlọ ahụ ọ pụrụ ịbụ na ọ hụ na di ya dịka onye isi nke ezinụlọ onye kwesịrị ịkwụ ụgwọ nke ụlọ ahụ ọ bụrụ ọmata ugbu a na ọ bụ mmụnwa nwee ụlọ a ọ ga-akwụ ihe ọ bụla ma eleghị anya gị onye mụ na ya na-atụgharị uche ọ pụrụ ịbụ na otu esi rụọ ụlọ a edoghị anya ọ pụrụ ịbụ nke na-etinye mmadụ na nsogbu ọ pụrụ ịbụ nke na-agbasasị ezinụlọ biko ọ bụ echiche nke lewemchi eze ka ọ na-ewebata n'ihi na echiche nke otu onye apụghị ịtọpesị ihe dị n'ihe a ma otu a ka m na-eche n'ime obi m nwaanyị a pụrụ ịsị ọ bụkwaranụ na amata ị na-aghọta ihe dị ebe ahụ ma n'aka nke ọzọ otu anyị si bido ya ụjọ pụrụ ịbịa ya n'ihi na ọ hụna na ihe nkụta dị ya lụrụ ala mgbe m bụ nwaanyị alụrụ alụ na-akwụ ụgwọ ụlọ gịnị ga-abụzi ọrụ nke dịrị nwoke nke ahụ bụ n'ọrụ dịrị ya ọ bụ nwoke bụ onye kwesịrị ịkwụ ụgwọ ụlọ gị nwanne m nwoke nwanne m nwaanyị mụ na ya na-atụgharị uche n'okwu a ọ na-adị m mgbagwoju anya mgbe ụfọdụ n'ihi na m hụ agwa ụfọdụ n'ime anyị na-akpa na ezinụlọ nke anyị kpọrọ nke anyị ya na-ara m ahụ chetakwa site na mgbe ruo na mgbe ka m na-eme ka ụmụ nwaanyị anyị mara sị na ezinụlọ ọ bụla nke ị na-aga ịbụ onye inye aka nye nwoke ahụ nke gị na ya bi n'ụlọ cheta n'akwụkwọ jenesis chineke sị ka m meere nwoke a onye inye aka n'ihi na anụ mfe nke eluigwe nwere onye inye aka azụ ndị nọ na mmiri ihe niile ekere ha abụọ abụọ chineke si m ga-esi aṅaa hapụ onye a nke mere mere n'oyiyi m ka ọ bụrụ naanị otu onye ọ dịghị onye ga-ekwunyere ya okwu ọ bụ ya kpatara eji webata gị n'ezinụlọ ọ bụla nke ị wetara onwe gị ma ọ bụrụ nke akọ na uche chineke obi nke ịhụnanya obi nke udo kpọbara gị na-abụghị na ọ dị ihe ị na-ele anya gawa ebe ahụ mgbe ihe ahụ na-adịkwaghị ya ya bụrụ na ihe ikwere kwere ikwekwaghị ya ọ bụrụ na ị hụrụ onwe gị dịka onye inye aka nke nwoke a n'ezie ị pụghị ịzụnarị ya ihe ọ bụla ị jụọla Chineke ụzọ o si chọọ ka ị bụrụ onye inye aka nye nwoke ahụ nke gị na ya bi ọ bụ ya ka m na-achọ ka anyị ghọta nsị aṅa abụrụ onye inye aka nye nwoke a nke mụ na ya bi nsị aṅa abụrụ nwaanyị ahụ nke ga-eme ka ihe gbaa mfe n'ezinụlọ m nsị aṅa abụrụ nwaanyị ahụ ọ bụ akpọ aha m ndị mmadụ enye Chineke otuto nsị aṅa abụ nwaanyị ahụ ọ bụ ngwa ngwa di m gara ọrụ cheta m ya lọta nsị aṅa abụ nwaanyị ahụ nke ga-eme ka udo nke Chineke na-achị n'ezinụlọ m gị nwanne m nwaanyị onye mụ na ya na-atụgharị uche echefula na ịbụ onye inye aka nye ezinụlọ ọ bụla nke ị nwetara onwe gị otu ọ bụla ọnọdụ nke ezinụlọ ị nwetara onwe gị dị ịbụ onye inye aka ịbụ onye mgbazi ịbụ onye ịchọ ụzọ igesi wee wulite ndụ elu n'ezinụlọ ahụ echefula nke a biko a na-ama ihe ama otu ihe ma ọ bụ nke ọzọ pụrụ ịkpalitekwa ụdị isiokwu a mgbe ahụ anyị ga-enwe ohere ịgbatịtụ ya karịa otu anyị si na-eleba ya anya n'ụbọchị taa ka ị na-eṅomi ihe ndị a ana m arịọ anyị ka anyị were amara nke Chineke biri n'ezinụlọ ọ bụla anyị nwetara onwe anyị ọ bụrụ na Chineke emewo ka echi doo anya nye gị na gị n'iwuli gị elu n'ihe ọ bụla nke ị na-eme isi aṅaa ebuta okoro tinye n'isi gị maka ụbọchị taa biko nwanne m nwoke nwanne m nwaanyị onye mụ na ya na-atụgharị uche ka anyị ghara iche na ihe a dabere naanị n'ebe ụmụ nwaanyị nọ ọtụtụ n'ime anyị bụ ụmụ nwoke anyị anaghị agwa nwaanyị anyị eziokwu m na-arịọ anyị niile ka anyị were ịhụnanya obiọma eziokwu na ndabere n'ebe Chineke nọ hiwe isi n'ezinụlọ anyị niile ọ ga-adịrị anyị na mma enyi ọma m na-ege ntị ka m jụọ gị ajụjụ dị mkpa ị na-ekwu eziokwu ka ị na-atụ asị ị bụ onye hụrụ eziokwu dị ka ihe dị mkpa n'ime ndụ onye kwere na kraịst ka onye na-atụ asị n'ime ezinụlọ gị n'ebe ị na-arụ ọrụ n'ime ụlọ nsọ Chineke ee o nwere ndị na-atụ asị n'ime ụlọ nsọ Chineke ma na-ajụ gị taa gị onye na-ege ntị ọ bụrụ na ị na-atụ asị agwa ahụ abụghị ezigbo agwa chebara ya echiche chigharịa ma chigharịa bụrụ onye na-ekwu eziokwu site na ị maghị mgbe ọnwụ ga-abịa ị maghị mgbe Chineke ga-asị nwa m lọta ụlọ ịnọ n'ime ịtụ asị ọnwụ abịa kee ihe ị ga-asa chineke kee ihe ị ga-asị na ọ bụ ihe mere gị gị tifue alaeze eluigwe biko ka m rịọ gị ọzọ chegharịa ma chigharịa kwuo eziokwu nwere mmụọ nke ịtụ ụjọ chineke nwere mmụọ nke si hena dị ọcha ee ọ dị ọcha marakwa na akwụkwọ jọn iri asaa amaokwu nke asaa si were eziokwu doo ha nsọ okwu gị bụ eziokwu amen ka m gụọ ya ọzọ tọọ ntị gị n'ala were eziokwu doo ha nsọ okwu gị bụ eziokwu amen ọ na-agwa mụ na gị na-echekwutara anyị na onye ọbụla nke ma jizọs bụ onye na-ekwu eziokwu onye ọbụla nke nọ n'ime kraịst ga na-ekwu eziokwu ịkpọ onwe gị nwa chineke gbalịa na-ekwu eziokwu ọ bụrụ godi na eluigwe ga-eda kwuo eziokwu ka enye aha nsọ chineke otito anyị ekelela nwanne anyị nwoke okenye eze nlewemchi onye nyere anyị ozi ọma nke ezinụlọ eziokwu dị ụtọ ọ bụ n'ụlọ mgbasa ozi adventist world radio ka ozi ndị a sị na-abịara anyị ya ka anyị ji na-asị ọ bụrụ na ihe ndị a masịrị gị ya bụ na ị nwere ntụziaka nke chọrọ inye anyị maọbụ na ọ dị ajụjụ nke chọrọ ka anyị leba anya maọbụ na ị chọrọ ịmụ akwụkwọ nsọ gị na-achọ onye gị na ya ga-atụle ma mụọ ihe ọma nke chineke dịnyere n'ime akwụkwọ nsọ ya rutena anyị nso na adreesị ndị a awr.org tinye asụsụ igbo awr.org gị tinye asụsụ igbo email adreesị anyị na ndị chọrọ idetara anyị akwụkwọ bụ awrnigeria at gmail dot com awrnigeria at gmail dot com maọbụ awrnigeria at yahoo dot com awrnigeria at yahoo dot com kọrọ na anyị n'ekwentị na nọmba nke a 070 6363 7224 07063637224 oge a ka anyị deredu mgbe anyị ga-anụ abụ ọma ma nabatakwa onye mgbasa ozi chimezie si aza ya AWR kwaya unu emeela na abụ ọma nke unu anyị taa na-echekụtara anyị na onye mmehie ka anyị bụ deredu onye ọma na-ege ntị mgbe nwanne anyị nwoke onye mgbasa ozi Chimezie si Azaya ga-enye anyị ozi ọma nke sitere n'ime akwụkwọ nsọ nwanne m nwoke nwanne m nwaanyị na-ege ntị ana m anabata gị n'oge awa nke a pụrụ iche n'iru onye nwaanyị na-asị ka mara chineke bara gị ụba n'aha jizọs amen na-enye gị ezi ekele eji obi ụtọ anabata gị na-arịọ ka ngọzi chineke dị n'isi gị n'oge awa ka anyị tụgharịa uche n'okwu chineke anyị na-ewere ihe ọgụgụ n'akwụkwọ dịka luk ndere ya luk isi nke iri na ise na amaokwu nke asaa ya Luk isi na ise amaokwu nke asaa Luk na ise amaokwu nke asaa na-asị a asị m unu na otu a ọṅụ ga-adị n'elu igwe n'isi otu onye mmehi nke na-echegharị karịa n'isi ọgụ ndị ezi omume anọ na iri na iteghete ndị nchegharị na-adịghị mkpa isiokwu anyị n'oge abụọ ndị mmehie ndị ka anyị ndị mmehie ndị ka anyị ka anyị hụdata isi nara ike n'aka chineke nna anyị na chineke anyị nara ekele were okwu gị doo ndị gị nsọ n'ihi na okwu niile bụ eziokwu aha jizọs kraịst onye nwanyị anyị amen isiokwu anyị bụ ndị mmehie ndị ka anyị ole ndị bụ ndị mmehie ahụ ọ bụ mụ na gị ndị jupụtara na njọ ndị jupụtara na ajọ ihe dị iche iche otu onye ụkọchukwu na-ekwu okwu chineke mgbe ọ na-ekwu site na luk ebe ahụ ya sị na jizọs na ndị mmehie na-erikọ ihe mgbe otu mmadụ n'ọha anya nụrụ okwu ahụ ya amalie ọsịsọ ọsịsọ para iri ya sị ka a e ga-esoro jizọs rie nri ka e ga-esoro jizọs rie nri mgbe onye ụkọchukwu ahụ hụrụ ya o mere ka ọ mara na ọbụ iri nke mkpụrụ obi na ọbụ iri nke mkpụrụ obi iri nke okwu chineke iri nke okwu chineke nwoke ahụ gara n'ihu n'ịnụ okwu chineke si otu a nabata okwu onye nwanyị na ozuzu oke mgbe jizọs nọ n'ụwa otu ihe o mere pụtara ihe bụ la ọ na-anara ndị mmehie nke ọma ọ na-anara ndị mmehie nke ọma ọ bụ ezie na o megidere iwu nke oge a n'etiti ndị juu bụ mmadụ onye rabai maọbụ onye ụkọchukwu maọbụ onye nchere na ebe onye ezi omume na ndị mmehie ịrịkọ ihe o meziri iwu ha n'oge awa ahụ ma jizọs gara n'ihu n'ihi na ọ bụ ndị mmehie ka ọ chọbịa n'ụwa ọ bụghị ndị ezi omume emetụghị ya n'obi kama ihe metụrụ ya n'obi bụ obi ọmịiko nwere n'ebe ndị mmehie ndị n'ebe ndị mmehie dị ọ gara n'ihu n'isoro ndị mmehie mekọọ ihe rie ihe narị ihe nke gị onwe gị na mụ onwe m kwesịrị iketa oke n'ime ya ole ndị bụ ndị mmehie ahụ ole ndị bụ ndị mmehie ahụ ka anyị leba anya na ihe ọgụ na akwụkwọ ndị rom isi nke atọ malite na nke iri na abụọ anyị mara ndị ahụ akpọrọ ndị mmehie dịghị agwa mmadụ ka ịkpa ya bụrụ onye mmehie n'ezie mgbe anyị na-agụ na ndị Roma isi atọ ebe ahụ ana m achọ ka ị tụgharịa uche na ime ndụ gị n'oge a mara ma iketere oke n'etiti ndị mmehie ahụ ndị Roma isi atọ malite na amaokwu nke iri na abụọ ya ebe ahụ sị ha niile ewezuga onwe ha ha niile abaghị n'ihe n'otu ọ dịghị onye na-eme ihe ọma ọ dịghị ọbụna otu onye ndị ghere oghe ka akpịrị ha bụ ha jiri ire ha ghọọ aghụghọ edide ajụ ala dị n'okpuru egbugbere ọnụ ha ndị ọnụ ha juru na ọgbụgbụ iyi na ihe ilu ụkwụ ha dị ngwa ịwụsị ọbara mbibi na ịhụju anya dị n'ụzọ ha niile ụzọ udo ka ha na-amaghịkwa egwu chineke adịghị n'anya ha ọ bụrụ gị were echiche laa azụ gị hụ na nkọwa nke a bụ ihe oge a nye n'etiti ụmụ mmadụ gị onwe ketara oke n'ọnọdụ ka mụ onwe m ketara oke n'ọnọdụ ya ọ bịa mere jizọs ji na-akpọ anyị dịka ndị mmehie si ma anyị bịa ka anyị na ya rikọọ nri ma anyị bịa ka anyị na ya rikọọ nri ma anyị bịa ka ya napụ anyị ibu njọ nke mmehie otu anyị ga-enwe ike mana onye ọ bụ na ozuzu oke jigharịa n'ezi omume keta nkwa ha kachasị mma ee <coughs> ọkpụkpọ oke ọ na-akpọ anyị n'akwụkwọ azaya isi mbụ amaokwu nke iri na asatọ ọsị ma anyị bịa ka anyị na ya rịrịta ụka azaya isi mbụ amaokwu nke iri na asatọ ya ebe ahụ sị ma anyị bịa ka anyị na chineke anyị na ọkpara nna anyị rịrịta ụka 118 of azaya lee anya n'ebe ahụ ọ sị biko bịanụ ka anyị rịrịta ụka bụ ihe jehova na asịsị ọ bụrụ na mmehie unu adịka uwe uhie ọ bụ dịka sno ka ha ga-adị ọcha ọ bụrụ na ha acha uhie uhie dịka owu uhie ọ bụ dịka ajị ọcha ka ha ga-adị ọ bụrụ na unu ekwe wee ṅaa ntị ezi ihe nke ala unu ka unu ga-eri ma ọ bụrụ na unu ajụ wee nupụ isi mma agha ga-erichapụ unu n'ihi na ọnụ jehova ekwuwo ana m arịọ ka ịgbala ha mma agha site n'ige ntị ndị mmehie dị ka anyị jizọs na-akpọ anyị oku n'ụbọchị taa sị ma anyị hafụ nnufu isi ma anyị hafụ nnufu isi kwere n'okwu ya na ọ ga-adịrị anyị na mma nke ukwuu cheta na isiokwu anyị bụ ndị mmehie ndị ka anyị jizọs na-enye anyị ọkpọoko pụrụ iche ka anyị na erikọ ka anyị na ya ka anyị na ya ka a nafọ anyị ibu nke mmehie anyị bụrụ ndị zuru oke na ikwesị ntụkwasị obi n'ebe ya onwe ya nọ ana m asị tinye aha n'ebe ahụ dị ka ndị mmehie aha na-akpọ oku a tinye aha ya ọsa sị ajụọ m anabatara gị n'ozuzu oke chineke anyị na-akpọ biko gị onye na eke ntị tụgharịa uche ma lọta lọkụta jizọs taa ka o wee dịrị gị na mma ka bụ ozi anyị nwere nye gị amaara m lenala amaara m lenala ka ọma amaara m na onye nwanyị ga-agbago ume gị wesi otu a tụgharịa uche na ikwesị ntụkwasị obi ṅaa ntị n'ozi nke a ka ị na-eme nke a arịọ m onye nwaanyị ka ọ gọzie gị ka o chekwaa gị ka ụbọchị taa dịrị gị mma ka ọ gara ihu bịa n'ezinụlọ gị n'aha Jizọs Kraịst onye nwaanyị amen unu anụla ozi ọma unu anụla ozi ọma ka anyị na-ewetara unu Adventist World Radio onye mmehie dị ka m ka chineke si ka m bịa ka mụ na ya rikọta nri n'otu iko onye ọma na-ege ntị chineke na-akpọ anyị oku ọ na-asị ka anyị bịa bịa bịa rie nri ndụ bịa gụọ akwụkwọ nsọ bịa mara chineke ka ihe niile anyị na-eme n'ime ụwa ghara ịbụ ihe efu unu emeela ndị nyere anyị abụọma nkịta otu aka aka njikwa na-ekele onye mgbasa ozi chimezie si aza ya onye nyere anyị ozi ọma nke sitere n'ime akwụkwọ nsọ anyị na-asị ka udo na amara chineke bara gị ụba n'aha jizọs amen ọ bụ n'ụlọ mgbasa ozi adventist world radio ka ozi ndị a sị na-abịara anyị ya ka anyị ji na-asị ọ bụrụ na ihe ndị a masịrị gị ya bụ na ị nwere ntụziaka nke chọrọ inye anyị maọbụ na ọ dị ajụjụ nke ịchọrọ ka anyị leba anya maọbụ na ịchọrọ ịmụ akwụkwọ nsọ gị na-achọ onye gị na ya ga-atụle ma mụọ ihe ọma nke chineke dịnyere n'ime akwụkwọ nsọ ya rutena anyị nso na adreesị ndị a awr.org tinye asụsụ igbo awr.org gị tinye asụsụ igbo email adreesị anyị na ndị chọrọ idetara anyị akwụkwọ bụ awrnigeria at gmail com awrnigeria at com maọbụ awrnigeria at com awrnigeria at kọrọ na anyị n'ekwentị na nọmba nke a 070 6363 7224 070-6363-7224. imeela chineke anyị onye pụrụ ime ihe niile anyị ekeleela gị onye nwe anyị ebe ọ dị ukwuu ịzụwanyị na nri nke mkpụrụ obi n'ụbọchị taa jehova biko nyere anyị aka ka e wee gbanwe anyị site n'okwu ndị a ka anyị wee chọọ gị ma chọta gị gị onye na-ege ntị ka onye nwee mmera gị ama ka onye nwee mne edu gị n'ụzọ gị niile ka onye nwee mme ka ọchịchọ nke obi gị bụrụ nke ị ga-enwetazụ bụ ihe dị mma ọka bụkwa nwanne gị Rosemary gine Lawrence na si echi ka anyị zukọkwa mbe woo